ụmụnne n'ime chineke ka udo na amara chineke bara anyị ụba site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwuto na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị Baptist Missionary asosieshon nke mba afrịka gbara gburugburu ọ site na ngalaba nke naijiria n'ime eru n'ime ịbara nke dị na steeti ka ozi ọma si eru n'uso n'ogede ugbu a ọzọ ka amara n'udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị site na jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru na ihe mmụta anyị n'ụbọchị nke taa na anyị ga-eleba anya na akwụkwọ nsọ akwụkwọ dịka joshua dere akwụkwọ nke joshua isi nke mbụ anyị ga-agụ amaokwu nke atọ na nke anọ joshua isi nke mbụ amaokwu nke atọ na nke anọ ọsị ọsị ebe ọbụla nke ọbụ ụkwụ unu ga-azọkwasị ụnụ ka m ya dịka m gwara moses okwu site na ọzara na lebanon ka wee ruo osimiri ukwu ahụ bụ osimiri yufretis ala niile nke ndị hed wee ruo oke osimiri chere iru na ọdịda anyanwụ ka oke ala unu ga-adị ka chineke were ebere na afọma ya gozie okwu nke a ka onye anyị ndụ n'udo nke pụrụ iche dịka o si n'ụbọchị nkịta n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ okwu agbamume okwu agbamume na ịga n'iru n'ụbọchị nke taa n'ụbọchị gara aga anyị tụgharịrị uche ọbụla dị na okwu nke nkasi obi anyị gụrụ akwụkwọ nke Joshua na mmalite isi nke mbụ na nke n'amaokwu nke mbụ na nke abụọ na-akọwa maka okwu nkasi obi n'ụbọchị ụbọchị nketa anyị ga-aga n'iru ilebakwanye anya na okwu nke agbamume ile anya n'ihe na-emezi na-emezi ka ndị mmadụ gharịpụ ma ọ laghachi azụ na njem ọbụla nke ha na-aga njem nke ọlụlụ nwanyị njem nke ịgụ akwụkwọ njem nke ịmụ nwa njem nke ịzụ ahịa maọbụ ịlụ ọlụ dị iche iche maọbụ ime ihe ọhụrụ efu na ụfọdụ na-akwụsịzi n'ugbo ụzọ ụfọdụ na-agharịpụzi ha jekọta n'iru ha gawa azụ ma ekwubi m okwu n'oge ugbu a wee na agaghị n'iru ọbụla nke na-echere aka mgba n'iru ebibie ha n'aha jizọs ihe ọbụla nke me gị ka ịmalite njem ị gaghị eru na njedebe onye nwe ya gbuo ha n'aha jizọs n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọbụladị mgbe pọl na-edegara ndị akwụkwọ n'isi nke mbụ na amaokwu nke isii ọ sị na nkasi obi ya nwere bụ na onye ahụ malitere ezi ọlụ ahụ n'ime gị ga-alụgide wee ruo ọgwụgwụ chineke anyị bụ afa na omega chineke anyị bụ mmalite na ọgwụgwụ chineke anyị ihe ọbụla nke ọ kwadoro ime ọ na-emegide site na mbụ wee ruo n'isi njedebe ọ dịghị akwụsị n'etiti ụzọ mgbe ọ tọrọ ntọala ụwa na mgbe o kere n'igwe n'ụwa na ihe niile ji n'ime ụwa okwu ya mere ka anyị mata na mbọsị mbụ ọ malitere si ka ihe wee dị ihe wee dị owe si ite wee kere abalị nke abụọ abalị nke ịtọ mbọchị nke ịnọ rugide wee ruo mgbe ọ lụsịrị ọrụ a niile wee si gịnị na ihe niile nke ya kere mara mma ihe niile nke ya kere dị ezi mma etu a ka chineke si wee na-achọ ndị nke bụ ndị nke ya ihe ọbụla nke ha malitere ime ka ọ bịa na mmezu ihe ọbụla nke malitere ime n'ahụ a ihe ọbụla nke malitere ime na ezinụlọ gị na ijere chineke ozi ha ncha ga-abịa na mmezu dị kwesịrị ekwesị n'aha jizọs ọ dịghị mmụọ ọbụla nke ga-echere ya aka mgba n'iru ga-emeri gị n'ihi na onye ahụ nọ n'ime gị dị ike karịsịa onye ahụ nọ n'ime ụwa chineke wee na-agba joshua ume nke pụrụ iche n'ihi na ọ matawo na ụjọ dị n'arụ joshua ọ matawo na joshua na onwe ya na-ele anya gịnị ka ndị mmadụ ya ekwu gịnị ka onye anyị ekwu ebe anyị na anyị na-aga kee ka anyị ga-esi wee mee nke a ma mee nke ọzọ chineke wee na-agba ya ume wee si ya na anyị enewuo ha ala nke ọ na-ekwu ọ na-ekwukwasị ọ sị ya na ebe ọbụla nke ọ bụ okwu ha zọkwasịrị na-enyewu ọnụ dịka ya gwara mozis okwu na-arụ nka ebe ọbụla nke ọ bụ okwu gị zọkwasịrị na ezinụlọ gị n'ebe na-azụ ahịa n'ebe na-aga akwụkwọ n'ebe na-alụ ọlụ chukwu ebe na-aga chineke ozi ihe ọbụla nke aka bikwasara chineke kwugo n'okwu ya sị na ha chinele ga-abụ ha gọziri agọzi ele n'anya gburugburu n'ụjọ a sị na onye okwuru nke a ma onye okwuru nke ọzọ ihe a bụ ihe chineke chọrọ ka ajụjụ ka ị na-ajụ ajụjụ na-enweghị isi o wee wuru ukwu ya wee na-agbago ume n'ogodo ugbu a n'ihi na ndị nke mara chineke ha akwụkwọ nsọ mere ka ha mata na ha ga-adị ike ma na-ewu ewu ihe chineke chọrọ n'ebe ị nọ bụ inwe ntụkwasị obi n'okwu ya n'ihi na o kwuwe okwu ya ọ ga-abịa na mmezu elena onye ukwu anya ma ọ bụ onye nta anya na-asị etu a ka onye nke a si eme nke etu a ka m ga-esi eme nke nke gị ya apụ iche n'aha jizọs n'ihi na o kwuru okwu si na na ya ga-akpa oke n'etiti ndị nke na-efe ya na ndị nke na-efeghị ya ile anya n'ala nke ijipt mgbe chineke malitere ịzọpụta ndị ya site n'aka moses ala ijipt niile nọ n'ọchịchịrị ma ala nke goshen ebe ndị nke ya bi nwere ọkụ nwee ihe mkpagbu na ọnwụ na mfu na ihe mkpagbu dị iche iche dị n'ala ijipt niile ha nwere ọbụladị mgbe awọ ripụtụrụ ha mgbe ụmụ ahụhụ tapidoro ha mgbe ihe dị ukwuu na-eme iji wee megide ha ma mgbe ọnwụ nke nwa izizi ha na mkpụrụ nke izizi ha malitere ndị Izrel n'ala nke Goshen ọ dịghị ihe nke megidere ha anya ọ dịghịkwa mkpagbu ọbụla nke dakwasara ha etu ya ka ọ dị n'etiti ndị nke Chineke ọ bụ na ịmara Chineke ịma mkpagbu nke jiri ụwa taa abụghị oke gị na gị ikwudosi ike n'okwukwe ị mara na dịka akwụkwọ nsọ si wee kwụsị na ndị nke mara chineke ha na ha ga-adị ike wee na-ewu ewu ọ sị na onye ezi omume ga-esi n'okwukwe wee dị ndụ ee dị ndụ ọ bụghị nwụọ were okwukwe kwudosi ike were okwukwe narịọ chineke nso ị gaghị anwụ n'arụ a n'aha jizọs ị gaghị ada ogbenye n'aha n'aha jizọs ị gaghịkwa na-enwe nyanya ma ihe mkpagbu dị iche nke ya napụghị udo gị n'aha jizọs okwu a bụ okwu agbamume ọrụ ahụ ịmalitere malitere ozi ahụ ịmalitere ịga ihe niile nke ịtụrụ e ero site na kraịst na arọ nke a chineke ga-eweta ya na mmezu n'aha jizọs ọsị ebe ebe ọbụla nke ọ bụ ụkwụ unu zọkwasịrị ịzọkwasịwo arọ 2024 ịmalịfugo mmalite ị ga-afụ njedebe ya n'ọṅụ n'aha jizọs ị ga-afụ njedebe ya n'udo n'aha jizọs ị ga-afụ njedebe ọbụla dị na-enwe ihe akụ akụ na ihe enwenwe n'aha jizọs ị ga-afụ njedebe ya ọbụla dị gịnị jidesie nzọpụta gị ike n'ihi na ụfọdụ ji nwere nzọpụta ma bezie n'etiti ụzọ wee tọhapụzie wee werezie chefuzie ma ị gaghị echefu nzọpụta na nwere onwe nke chineke nye gị na arọ nke n'aha jizọs onwe na-agwa ha site na ụzara na lebanon nke a wee ruo osimiri ukwu ahụ bụ osimiri yufretis ala niile nke ndị het wee ruo oke osimiri chere iru n'ọdịda anyanwụ na ka oke ala ga-adị lee ka chineke si kpọgasịa ndị a niile afa kee afa chineke kpọrọ nne gị na arọ nke a mata amata na ọ ga-abịa na mmezu n'aha jizọs o si ebe ọbụla nke ọ bụ ụkwụ zọkwasịrị ebe na-azụ ahịa ka ebe na ega akwụkwọ kụọ atụmatụ na ero niile nke tụrụ na arọ nke a atụmgbe ọnụ ya abịa na mmezu n'aha jizọs jidesi okwukwe ike na elekwana bụ gburugburu n'ụjọ n'ihi na onye agha malitere ezi ọlụ n'ime gị ga-alụgide ruo ọgwụ n'aha jizọs naanị gịnị nwee ntụkwasị obi n'ebe chineke nọ ị nabatawo jizọs kraịst ka onye nwe gị na nzọpụta gị oge dịrị ruo ọgwụgwụ n'ihi na na-abụ onye ndu na-abụ onye ga-eme ka ị nwee ọṅụ n'isi njedebe ije n'aha jizọs ọ bụ na imebeghị nke ọ bụ natabeghị jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ohere dịrị gị oge dị ugbu a ọbụla dị iji wee mee gịnị iji wee nabata ya dị ka onye nwe gị na onye nzọpụta gị hulata isi n'ebe ọ bụla ị nọ ka ekpere chineke onye nwe anyị onye nke pụrụ ime ihe niile chineke nke obi ebere lee ndị gị ndị nke nere okwu gị n'oge dị ugbu a onye nwe anyị ha were gị okwukwe bịa mara kwerekwa na ị ga-azọpụta ha mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ga-akwụdosi ike na okwukwe wee bụrụ ndị nke agbanwere ọnọdụ ha n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme gị onye mere nke a ekele dịrị chineke n'ihi na enwego mgbapụta pụrụ iche n'ihi na enwego nzọpụta pụrụ iche n'ihi na edebewa afa gị na agwọ nke ndụ ọ bụkwa agwọ nke ọnwụ na-kwenyere ma chineke na-ekwudosi ike na okwukwe na ekpere na nzukọ nke kraịst mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche na ngozi pụrụ iche n'ihe jizọs kraịst bụ onye nwe anyị eme matakwana na okwu a na-abịara m site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry onye nna n'ụlọ bụ Obichukwu Tony Eberechukwu unu nwee akụkọ mgbaama ma ajụjụ ma ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08132900111 ma ọ bụkwa na 0805671 9493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye amen